AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọ bụghị ọnwụ mmadụ ọ bụghị ọnwụ mmadụ ana m ewere ihe ọgụgụ nke akwụkwọ nsọ na akwụkwọ jọn nke mbụ isi isamokwu nke iri na isii ebe ahụ si otu a ọ bụrụ na onye ọbụla hụ nwanna ya ka ọ na-eme mmehie nke na-adịghị egweta ọnwụ ọ ga-arịọ arịrịọ chineke ga-enyekwa ya ndụ inye ndị na-eme mmehie ahụ nke na-adịghị eweta ọnwụ ọ bụghị ọnwụ mmadụ ọtụtụ mmehie taa nke anyị na-ahụta onwe anyị ọtụtụ mmehie ka a na-apụghị ịgụta ọnụ ọtụtụ mgbe ndị anyị hụrụ n'anya na-eduba anyị n'ime ọnwụnwa mmehie akarịala ọtụtụ n'ime anyị na-ahụ ndị ụmụnna anyị ka ha na-aba n'ime mmehie ma mara dịrị anyị inyere ha aka ka ha si n'ime mmehie ahụ pụta n'ihi na ndụ ka fọdụrụ ha mmehie nke ị hụtara nwanne gị nwoke nke ị nwetara nwanne gị nwaanyị n'eziokwu ọ bụghị ọnwụ mmadụ ebe ọ ka dị ndụ olileanya fọdụrụ na chineke pụrụ ime ka o si na mmehie ahụ pụta chegharịa n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mara na ọnwụ onye ajọ omume adịghị atọ ya ụtọ ị hụrụ nwanne gị na mmehie dị anya lee mmụọ nke na-akpalite mmehie ahụ anya ọ bụghị nwanne gị n'ihi na ọ dị mmụọ nke na-alụ ọrụ ịhụ na onye dị otu ahụ ga-abụ onye na-anọ na emeghe chineke mana ana m arịọ gị taa ka ịrịọ chineke inyegezi ndụ ịrịọ chineke inyegezi amara ime ka nwanne gị nwoke nwanne gị nwaanyị onye ị hụtara n'ọnọdụ mmehie ka o si n'ime wezụga onwe ya ọtụtụ mgbe ndị anyị hụrụ n'anya na-eduba anyị n'ime ọnwa ma n'ime nsogbu niile ihe isi ike niile n'ime ọnọdụ ọjọọ niile nke na-abịara ụmụ chineke okwu chineke na-agba anyị ume taa dịka m na-adị ekwu n'oge ọbụla dịka m na-ekwu mgbe ọbụla na ọbụghị ọnwụ mmadụ nye onye ọbụla nke tụkwasịrị chineke obi ọnọdụ ọjọọ ọbụla bịara gị ewekwala ya na ọbụghị ọnwụ chineke mazụrụ ihe niile ọ ga-eme ka isi na ya pụọ wee dịrị ndụ nwee ezi ndụ job onye anyị na-ekwu maka ya mgbe ọbụla anyị maara akụkọ ya nke ọma ọ gabigara ihe dị iche iche ma n'ime oke ọnọdụ ọjọọ ya niile ọ nọgidesịrị ike kwenyere chineke n'eziokwu ọnọdụ ọjọọ ya ahụ emechaghị ghọrọ ya ọnwụ n'agbanyeghị ihe ọ gabigara n'agbanyeghị ihe ndị mmadụ kwuru n'agbanyeghị ihe ihe niile funarịrị ya ọ bụrụ na ị gụọ n'akwụkwọ jobu nke mbụ isi iri abụọ na ise jobu nọgidere n'ime ọnọdụ ọjọọ ahụ ya nwere onwe ya matara n'ezie na ihe na-agabiga n'agbanyeghị ọnọdụ ọjọọ ya nọ na ọbụghị ọnwụ ọ matara na ọ ọnwụ ọ bụrụ na ị nọ n'ọnọdụ ọjọọ gị kwenye na ọbụghị ọnwụ ma na ọbụghị ọnwụ ị ga-ekwupụta dịka job kwuru job isi mba amaokwu nke iri abụọ na ise job nọ n'ime ọnọdụ ahụhụ na ọnọdụ nsogbu na ọnọdụ nrịanrịa ya etipụ n'oke olu si na na e maara onye mgbapụta ya na ọ na-adị ndụ amaara m na onye mgbapụta m na-adị ndụ na ọ gaghị ahapụ ya n'ọnọdụ ahụ mgbe ahụ chineke nke nọ n'eluigwe nke atọ nụrụ olu ya ịmara nke ọma na nwa ya ka tụkwasịkwara ya obi job kwesịrị ịhụta ọnọdụ ya dịka ọnwụ mana ọ matara na ọ bụghị ọnwụ mmadụ ya etipụ amaara m na onye nzọpụta m na-adị ndụ nke a bụ ezi nkwamike nye Jobu mgbe ọ bụla gị nwa nke mmadụ nọ n'ọnọdụ na-amaghị ihe ị ga-eme dịka job nọ n'ọnọdụ ọjọọ tipụkwa na onye mgbapụta ya na-adị ndụ o mere ya n'eziokwu ọnọdụ ahụ aghọghọ nwunye ya ọ bụrụ na ị gaa n'iri ịgụ akwụkwọ job isi iri anọ amaokwu nke asaa ọ sị n'ihi na olileanya dịịrị osisi na ọ ga-epụta ọzọ ma egbutuo ya na ume ya agaghị akwụsịkwa mmadụ ịbụ osisi agasị n'ezie na o nwere ọnọdụ bịara mee gị dịkwago nke dị na mbụ ọ bụghị ọnwụ mmadụ agasị n'ezie na jehova nyere gị ọtụtụ ụmụ gị nara gị ha site n'ọnwụ hapụrụ gị ndụ ebukwala onwe gị ọ bụghị ọnwụ mmadụ onye mere ka nke a dị ire o nwere ebumnobi nye ya ọ bụghị ọnwụ mmadụ naanị tụkwasị chineke obi naanị tụkwasị chineke obi ka anyị mụrụ ihe n'aka n'aka job n'ihi na jobu tụkwasịrị jiji chineke obi mgbe a nọ n'ọnọdụ niile a ga-asị na ọnwa akala njọ karịa ọnọdụ ọ nọrọ ya e nwere onwe ya hụtaghị ya ọ sị ha na ọbụghị ọnwụ mmadụ na ị e maara na onye mgbapụta ya na-adị ndụ dịka ọ nọgidesiri ike na-ekwu ee na ị e maara na ọ bụrụ na egbutu osisi na oge tụpụtakwa ọzọ gị nwa chineke elega ọnọdụ nke ịnọ na mbụ dịrị gị mma karịa nke ịnọ taa tụkwasị chineke obi anyị maara dịka chineke nke ga-eweghachi ihe niile nke funarịrị gị n'ọnọdụ n'oge gara aga chineke pụrụ ime ihe niile ga-eweghachiri gị ya n'okpuru naanị tụkwasịrị chineke obi ọ bụrụ na ị gụọ akwụkwọ abụọ ma isi nke mbamokwu nke atọ ọ sị na ọ ga-adịkwa ka osisi akụworo n'akụkụ iyi nke jupụtara na mmiri nke na-amị mkpụrụ na mgbe ya ọzọ akwụkwọ ya adịghị akpọnwụ akpọnwụ ihe ọ bụla kwa nke ọ na-eme ọ na-emekwa ka ọ gaa nke ọma nke a bụ nke o kwere ndị tụkwasịrị ya obi ọ bụrụ na ịtụkwasị chineke obi n'ime ọnọdụ anya mmiri gị niile n'ime ọnọdụ ihe isi ike niile n'ime oke nrịarịa niile n'ime amaghị ihe a ga-eme niile ị ka ga-adịkwa ka osisi a kụrụ n'akụkụ mmiri nke na-amị mkpụrụ na mgbe ya ọ sị na ọdịnihu na ihe niile ị ga-eme na ọ ga-eme ka ọ gaa nke ọma ya mere nwanne m nwoke nwanne m nwaanyị elekwala ọnọdụ ọjọọ ndị ahụ nọ ugbu ya anya naanị lekwasị chineke anya ihe ọ bụla na-aga n'ụzọ gị kwupụ okwu okwukwe sị na ọ bụghị ọnwụ mmadụ ebe ịdị ndụ na olileanya dị ebe ịdị ndụ na echi ka mma ebe ịdị ndụ na chineke gị na-adị ndụ kwupụ okwu ka ekwensu na-anụ na ọbụghị ọnwụ mmadụ na-agbanyeghị ọnọdụ ọ bụla nọ n'ime ya abụọma isi otu narị na abụọ na ise amaokwu nke mbụ ebe ahụ na-asị otu a ndị na-atụkwasị jehova obi ha dị ka ugwu zayọ nke a na-adịghị ewezụga n'ọnọdụ ya kama ruo mgbe ebi ebi ka ha na-adịgide amaghị m ihe na-abịa ka o wezụga gị n'ọnọdụ gị esemokwu ọ na-abịa gị n'ọnọdụ gị adịghị ka ibe ọ chọrọ iwezụga gị n'ọnọdụ gị ịgba mbọ elu gba mba na ya dịka ka ihe ị na-eme anaghị aga aga na abịa iwezụga gị n'ọnọdụ gị ị nọọla na nrịa nrịa nke olileanya gị gwụrụ ị nọọla na nrịa nrịa nke mkpata gị gwụrụ ị nọọla na nrịa nrịa nke ị na-amakwa gị ihe ọzọ ị ga-eme ana m agba gị n'oge awa ọ bụghị ọnwụ mmadụ job si na ya maka na onye mgbapụta ya na adị ndụ andị nkwupụta nke a mere n'ezie onye mgbapụta ya dere ndụ ya ndụ ya mee ya ya enwe mmeri nwee mmeri zuru oke ndị mmadụ si n'ezie na onye mgbapụta ya na-adị ndụ amaghị m ọnọdụ ị nọ ugbu a tipụ n'oke olu na onye mgbapụta gị na-adị ndụ mgbe ọ bụla itikuru ya n'oke olu na mgbapụta gị na-adị ndụ ọ ga-adị ndụ n'ezie bịa mere onwe ya aha n'ọnọdụ gị n'ime ihe niile ụtụtụ ehihie abalị atụkwala egwu ihe ọjọọ ọbụla nke na-abịa n'ụzọ gị ihe ọjọọ ndị a niile na-alụkọ ọlụ n'otu wetara ndị hụrụ chineke n'anya ezi ihe mara nke ọma na ọ bụghị ọnwụ mmadụ jehova ga-emere onwe ya aha n'aha jizọs amen anyị kelee chineke onye bi n'elu igwe na ndụmọdụ nke anyị nụrụ n'ụbọchị taa imeela chineke na-ekwupụtara anyị ndụmọdụ nke dị mma arụ ekpere anyị na-enye n'ụbọchị taa bụ ka ị gọzie ka ị nọnyere ya ka mara gị bara ya na ezinụlọ ya ụba n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo maọbụ gị kọrọ anyị n'ekwentị na 070 7224 070 7224. na ndụmọdụ nke anyị nọ n'ụbọchị taa ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ ihe mgbagwoju anya detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail com awrnigeria at gmail com maọbụ awrnigeria at yahoo com awrnigeria at yahoo com n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche onye na-anụ ya ga bịa. ya nsọ na ya ahụ a na-anụ bịa ya nsikwabịa bịasikwabịa ya na-anụ ya ga-esikwabịa ya esikwabịa onye na-anụ ya ha sikwa bịa ya nara mmiri nke ndụ ọhụụ na-alụ ọhụ na sikwa bịa onye na-anụ ya sikwa bịa onye na-anụ ya sikwa bịa onye na-anụ ya sikwa bịa onye na-anụ ya ya ya ya na-aha onye ya nwanyị ahụ onye na na-alụ ọhụ na sikwa bịa onye na-alụ ya ọhụ sikwa bịa sikwa bịa onye na-alụ ya ọhụ sikwa bịa onye na-alụ ya ọhụ sikwa bịa onye na-alụ ya ọhụ sikwa bịa sikwa bịa onye na-alụ ya ọhụ sikwa bịa bịa bịa onye na-alụ ya ọhụ sikwa bịa onye na-anụ ya sikwa bịa ya sikwa bịa ya sikwa bịa ya bịa ya bịa ya sikwa bịa ya onye na ya onye na-anụ ya sikwa bịa sikwa bịa ya sikwa bịa ya bịa ya bịa ya sikwa bịa ya onye na ya onye na-anụ ya sikwa bịa ezi onye igbo onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ana m ekele gị n'ezie obi m dị ụtọ ịnabata gị ana m asị ka ihe gara gị nke ọma ka chineke chebe gị na ezinụlọ gị biko n'ụbọchị taa ezigbo ohere ọzọ abịala nke anyị ga-eji wee leba anya na ime akwụkwọ nsọ isiokwu nke anyị ga-atụgharị n'ụbọchị taa bụ nke na-asị a ga-ahụ iwu chineke n'elu igwe a ga-ahụ iwu chineke n'elu igwe tutu anyị na-aga n'iru ka anyị nata ike n'aka onye nwe anyị nna anyị onye bi n'eluigwe biko iwu a nke bụ iwu gị nke anyị na-atụgharị uche n'ime ya n'ụbọchị taa nyere anyị aka onye nwe anyị ka iwu a wee bụrụ ihe nye okporo ụzọ anyị n'aha Jizọs anyị ga-ewere ihe ọgụgụ anyị site n'akwụkwọ abụọma isi iri ise amaokwu nke isii abụọma isi iri ise amaokwu nke isii ọ sị eluigwe na-egosikwa ezi omume ya n'ihi na Chineke onwe ya na-ekpe ikpe igwe na-egosikwa ezi omume ya n'ihi na Chineke onwe ya na-ekpe ikpe nke a bụ okwu Chineke gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa n'ezie dị ka anyị na-aga n'iru n'ileba anya na mgbe ọgwụgwụ oge a na-eme ka anyị matasị na igwe ojii ga-ala n'otu mpaghara nke eluigwe ewee hụ eluigwe nke jupụtara na kpakpando nke ọnụ na-apụghị ịkọ ebube ya na ọdịiche dị ya na mpaghara eluigwe nke dị n'aka nri na n'aka ekpe nke jupụtara na ọchịchịrị mgbe ahụ ewee hụ ebube nke obodo nsọ ahụ site n'ọnụ ụzọ nke eluigwe n'ime ụlọ nsọ nke Chineke ka a ga-ahụ igbe ọgbụgba ndụ ebe edebere mbadamba nkume abụọ ebe edere iwu nke Chineke mbadamba nkume ndị a ka a ga-ewepụta site n'ebe ezobere ha a ga-ahụkwa na elu nkume ndị a iwu iri nke Chineke ji mkpịsị aka ya wee dee n'akwụkwọ jenesis isi isii amaokwu nke atọ ebe ahụ ka chineke ji ọnụ ya kwuo sị na mmụọ ya agaghị ebi n'ime mmadụ ruo ebighị ebi n'ihi na ọ chọpụtara na mmadụ ihe jupụtara n'echiche mmadụ bụ nnupụ isi na ime ihe ọjọọ chineke bụ chi ma anyị onwe anyị bụ mmadụ chineke maara ihe dị n'ime mmadụ ọ na-ahụ obi mmadụ chineke maara na ọ dị ndị ọ ga-emetụ n'ihi na ha bụ ndị dị ike na ha bụ ndị nwere ume ma ha chefuo ebe ike ha si wee bịa na ndị a ga-abụ ndị ọ ga-amasị ịgbanwe ụfọdụ n'ime iwu nke chineke obi ahụ ndị na-enweghị nkwanye ùgwù nye ihe dị nsọ echiche ahụ nke emerụrụ emerụ bụ ndị chere na ha dị ike bụ ndị chere na ọ dabere n'ubu ha ịtụ ihe nke ga-eme n'ụwa nke ha amaghị mgbe Jehova kere ya na ha nwere ike ịgbanwe ụfọdụ n'ime iwu nke Chineke ma ha chefue na Chineke na-ahụ obi mmadụ were iwu a tinye n'ime igbe ọgbụgba ndụ mbụ n'ụdị ahụ nke ya onwe ya ji mkpịsị aka ya wee dee ya ọ bụrụ ndị bekee ha akpọ ya orijinal ya ka o tinyere n'ime igbe ọgbụgba ndụ nke dị n'etiti ya na mmadụ ebe ọ dịghị ikike ọbụla nke dị n'elu ụwa ma ọ bụ n'ebe ọbụla nke nwere ike iru ebe ahụ nke anya ya pụrụ ịhụ iwu a ebe ezobere ya na okpuru oche nke amara nke Chineke ebe ahụ ka ezobere iwu a ka ịhụ otu iwu a si dị nsọ n'anya Chineke hụrụ aka nke fụkọtara ma jide mbadamba nkume abụọ ndị a otu a ka onye amụma ahụ na-ekwu ọ bụrụ na anyị gụọ akwụkwọ abụọma isi iri ise amaokwu nke isii ọ na-asị ebe ahụ na eluigwe ga-akọwa ebube na ezi omume nke Chineke Chineke ahụ onye bụ onye ikpe n'onwe ya iwu ahụ dị nsọ nke Chineke bụ agwa Chineke nke chineke n'onwe ya mere ka o doo anya n'ugwu sinai n'etiti egbe eluigwe na ire ọkụ ga-abụ ụkpụrụ nke a tọrọ otu mmadụ ga-esi wee bie ndụ ọ bụkwa n'ụkpụrụ a ka a ga-enyochasị ihe iji ndụ gị mee na ihe nji ndụ m mee na mgbe ikpeazụ aka ahụ ga-emepe mbadamba nkume abụọ ndị a a ga-ahụkwa ụkpụrụ ndị a nke chineke tọrọ n'ụdị nke ọ dị ka ha gasị na-eji mkpịsị nke ọkụ wee dee ya okwu ndị ha bụ nke emere ka o doo anya n'ihi na onye ọ bụla pụrụ ịgụta ya mgbe ahụ ka echiche ndị ahụ ndị gbara itiri obi ahụ ndị mechiri onwe ha ndị ahụ ndị ji obi ha niile chọọ ime ka iwu nke Chineke bụrụ ihe hichapụrụ n'ime obi mmadụ obi ndị dị otu a ga-ahụ iwu nke chineke ebe dere ya n'ụzọ dị mma kwee nghọta ebe ejikwa olu nke atụmatụ na-eche ya n'iru ụwa niile ọ bụ ihe dịkarịsịrị ike inwe ike ịkọwa ụdị egwu ụdị obi mgbafu nke ndị niile ahụ bụ ndị kpọrọ Chineke asị ndị were iwu Chineke mee dịka ihe a na-azọkwasị ụkwụ ndị na-echeghị na chineke pụrụ ịtụrụ ha ụkpụrụ otu ihe ga-esi wee gaa n'ụwa nke ya onwe ya ji aka ya wee kee ndị iro nke iwu nke chineke site na ndị ụkọchukwu ndị ahụ ọ dị mma n'anya ha ọ dị mma n'echiche ha izi ozizi nke mmadụ karịa ozizi nke chineke ruekwa na ndị mgbasa ozi niile na ndị okenye niile na ndị mmụta niile site n'onye ukwu ha rue na onye nta mgbe ahụ ka anya ha ga-asaghe ha wee ghọta eziokwu na ihe kwesịrị ka ha mee n'ime ụwa nke ha amaghị mgbe eji kee ya mgbe ahụ ka ha ga-aghọta ụzọ ha si wụrụ gaghee n'ịkpatụ aka n'iwu nke Chineke ịgbanwe ya ime ya otu ha si chọọ chefue na iwu nke anọ nke Chineke bụ akara nke chineke nke dị ndụ gị onye mụ na ya na-atụgharị uche ọ ga-amasị m n'ụbọchị taa ka anyị were echiche anyị na anya nke atụteworo atụte na-ele iwu nke chineke n'ihi na ya bụ ụzọ na eziokwu nke mụ na gị pụrụ iso emeela ka anyị mara na ọ bụ n'elu iwu nke chineke ka ikpe nke ikpeazụ dabere mgbe anyị na-eche echiche n'ụzọ dị otu a onye nwe m gọzie gị ọ ga-adịrị gị na mma n'aha Jizọs emem unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu Adventist World Radio bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yahoo dot maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 63 7224 070 63 63 7224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo ka chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo